Mm-hmm. udo dịrị ụnụ ụmụ ibe udo dịrị ụnụ anyị bụ ndị ndozi ọdịnala ndị kwere n'ihe otu kwuru ụmụ ibe a sị m udo dịkwara ụnụ ebe ọ nọ n'ụbọchị nke taa ụnụ n'anya n'aka nri m ụnụ ga-afụ na enwere ezigbote onye ndozi ọdịnala nke bụ onye ọdịnala si obodo a na-akpọ Germany wee bịa ka ọ fụ igwe okwu ndị ndozi ọdịnala hibere anyị wee na-asị ka anyị kene nwanne anyị nwoke ka nwanne anyị nwoke kenekwazie ndị ndozi ọdịnala ndị nọ ebe ọ bụla ha nọ n'ụwa nna biko were ọnụ gị kpọrọ onye aka ndị ndozi ọdịnala m ọnwa unu nwoke Ikenna from Germany from Germany ozi ekene ya were bịa na nkene ụmụnne m ebe ọbụla ya nọ n'ụwa niile dị n'iche n'iche ana m asị unu nọrụ n'ọfụma n'ọrụ awa aka mana bifọ m na-aga n'iru a na-ebuda ozi kene eke kene oye kene afọ kene zuo nkwọ kene mmụọ niile na-ebiba ya na nke na-echekwaba anyị na-asị onye ọbụla ebe ha nọ ha were ekene ha ka anyị na-agakwa n'ihu ụmụnne m udo dịkwara ụnụ ụmụ ibe udo dị arụ ụnụ ụmụ ibe ọ dị ka ma a ga-ewere ihe onyonyo a ka ntinye n'etiti ka ọ wee na-erute onye ọbụla ọnụ ehe were tinye n'etiti nwanne ọ ga-ebutezikwa ọ dịka ihe kwuru ka a na-eme ụmụ ibe a sị m ka m chenjie ihe ihe na anụ maka o wee na-enwe ike ịnweta mmadụ ọfụma maka adịghị ama ama ọ dịka ike nọ na-apụzi akụ na line so ụmụ ibe dịka m si wee na-ekwu ọ anyị nwawo ndị ndozi ọdịnala ndị kwere n'ihe otu kwuru anyị nwawo ndị ndozi ọdịnala ị na-anya ebe a taa ị ga-afụ na e nwere nwanne anyị nwoke si Germany wee bịa ọ nọ ebe a ọ bụ a na-ekwu okwu a na-ebufere okwu anyị si ka anyị kene ụlọ n'ụbọchị nke taa anyị anaghị ekwu okwu mbọchị satọde kama na enwere ebe ọbịa bịaranụ anyị wee sị ka onye ọbịa bịaranụ kenee ndị ndozi ọdịnala n'ụwa niile oge na-adịrị anya anyị na-anọ n'ala Igbo na-eme ihe anyị na-eme oge na-adịrị anya ụnụ ga-afụ anyị n'ala Igbo ma FM anyị o telivishọn anyị dịkọrọ ọ dịkwa na proses maka ndị igbo ndị igbo ịgwa ndị igbo ndị igbo wepụta ha n'obi ha ime ihe nwanne don't ever ịdọrị n'ihu ha ha pịatụrụ gị n'ahụ ọ ka ha si eme andị ọka si wee mara ha ụmụ ibe a sị na udo dịkwa ara ụnụ okwu anyị taata ga-abụ na ndozi ọdịnala bụ ihe anyị nwa bụ ndị igbo chere n'ọnya nwabụ ihe anyị ga-eme anyị mee anyị mee ka ibe anyị ụmụnne m ndị katalonia na-eme ọdịnala ha nakwa ha eme ọdịnelu ndị China na-eme ọdịnala ndị Juu na-eme ọdịnala ndị niile nọ n'ụwa ọdịnala ka ha na-eme amazi m nke ndị Igbo ga-eji adị iche anyị na-eme ọdịnelu edukeshonal proses anyị nwere n'ụwa edukeshon edukeshon anyị edukeshon anyị nkwara the worst thing nwere ike ime mmadụ n'ụwa bụ edukeshonal sistem ya bụ another pesin ị mara the worst thing nwere ike ime mmadụ n'ụwa na educational system of the person bụ onye ọzọ nyere ya educational system anyị asị human being asị ndị Igbo tudo ọbụla anyị nwere ọbụla anyị nwere educational system ama ma ndị mmadụ ọma ihe ọsọ gwara gị gụọ n'akwụkwọ that is not your philosophy ịmana agwara m ndị mmadụ about slavery ha ghọta ihe a na-agụ nwanne ke ya slave gịnị wụ slavery onye a na-arụ ọrụ anaghị akwụ ya ụgwọ ọnwa <laughs> nna na prison dị anaghị akwụ ụgwọ ọnwa ha na-arụ ọrụ nwaanyị biri na-akpọta nwa ndị biri na-akpọta nwanne ha kpọta ya ala bekee si abụọ ha 40,000 50,000 ọ bụ ya bụ slavery ọ bụ slavery so now ka m gwazie gị bekee atrocity igbu mmadụ abụrụ slavery igbu mmadụ abụrụ slavery no ọ bụrụ ọ igbu mmadụ ka ọ bụ onwe ihe gbasara slavery na igbu mmadụ ịmakwa na na Amerịka mmadụ onye ọcha na-apụta bụ onye ojii egbe a na-etelevaisi ya na tv why eji etelevaisi ya anaghị agwa gị na onye agha gbara ya egbe aha na kọtụ hapụrụ ya na enweghị kọtụ mere ya bọtụ ndị be anyị anaghị aghọta the massive media campaign ya na-emebi ihe ọ na-achọ ịgwa gị bụ na mgbe ọ bụla ifuru movie about slavery a na-esend the message to the masses a na-eme educate na these people they are your slave don't let them come on top ọ ya bụ the reason why eji eme those movie about Nke bụ slave slave na-exist every day every day by day life bụ slave because gịnị mmadụ ịpụta ụwa na na Amerịka mmadụ na-arụ ọrụ 24 hours ọ bụ slavery mmadụ ịrụ ọrụ 24 hours is slavery so slavery abụrụ history of some people killing people jee go and take your dictionary go and take your dictionary and know the meaning of slave slave bụ mmadụ ịrụ ọrụ na akwụ ya ụgwọ ọ bụrụ igbu mmadụ igbu mmadụ dị iche from slavery to massacre people fulani na-eje n'ala igbo je na vileji gbuo ndị mmadụ repuo ha nothing to do with ndị be anya na ha abụ oyibo they don't english slave abụrụ igbu mmadụ igbu mmadụ dị iche from slavery so all those things emechara na movie ka esi etrit ndị ojii bad manya ihe a wee ihe a wee ihe this thing because ndị be anyị you don't understand the truth you don't know the game this is a game because ọ the message these people are sending message to their children because ọ wee continue program is a continuity ha ke ka their children ga-esi wee master the game master the game through the because if you go to every movie ndị ojii na sam ndị ọcha na every movie of slavery all of them that is a message sending to the children all message ga a na-esend to the children because a Charles Darwin dere dere akwụkwọ and this Charles Darwin most of the western schools. Charles Darwin bụ afa the school of na west Charles Darwin eji eme afa school and this guy bụ onye si na ndị ojii na-enwe ọ dịrị akwụkwọ most of educational system a na-eyuzu Charles Darwin na ndị otu edere ya so ka ka ha ga-esi wee keep all this thing going that is where you see all these movies igbu mmadụ abụrụ slave something na village ụlọ masaka mmadụ na asịrị slavery gịnị bụ slavery ihe abụrụ slavery ya masaka nothing to do with slave is massacre is a genocide is a homicide mmadụ gara na na American street were egbe gbagbuo onye ọcha were gbagbuo onye ojii ọsịrọ slavery na kedu ihe nwere with slavery kedu ihe this thing have to do with slavery na onye ọcha gara street gbagbuo onye ojii nothing to do with slavery ihe the film ihe na ya oh, dialectic because you don't know the game I know the game ihe a na-emere that game bụ so that agazie na chọọchị asị na efri go the person now they ascending message that onye ojii is worthless the message there is onye ojii is worthless do ihe ọbụla ị chọrọ with them and we go free na ha enweghị onye na-defend ha na ha enweghị onye protect ha that is the message ọ bụrụ abata onye egburu egbu ọ bụrụ abata onye egburu egbu the message bụ na ọ nwere plan dear what is your own plan ka ihe bụ your plan if the album be the plan this is the plan the movie of slave abụrụ aba slave ọ bụ about the children they a na-eme educate so that to bring you down ka ewetu oge ala na enwere uru ịba ejikwa were ewere mmadụ kedu ya ụdọ onye ya isi elu ịghọtago onye isi na anị chinye ya isi elu iwere na-egosi nwa gị subconsciously your children will be traumatized subconsciously your children will be traumatized 1921 enwere largest wall street wall street na america before this wall street isi ndị ochie war wall street ndị war nwe wall street american gọọmenti bomb ya daa daa to arches so that get destroy ya ihe ọmụnụnụ nwere abazie na akụrụ na aba slavery slavery slavery slavery nwanne <laughs> mgbe ọbụla if you teaching your children how they suffer that child will become traumatized ọ gaghị no prove ọ no no development because here na agwaghe game i master this game and before you master ya dịnwa you must master it to ascend ị ga-amaster this game ị ga-ama the game a na-eplay n'ụwa all those movie a na-eti ndị ojii na anị na-ata ha ahụhụ owuru ụgwọ bara gị it does not make any sense to you you want to tell your children how, how pathetic they are you want to tell your children how pathetic they are the same game na on na Nigeria ọkwa the same game na-aga on nwa na nwa ngwọrọ na atọ ọjị ka esiri ọnwa ya ya amasị ị na-ahụ slave nwa ngwọrọ na atọ ọjị ọ na-akpa ya agba ezigbo etu otu a ka esi wee were ọnọ and nye ọtọ ọjị si ọtọ ọjị anyị na-eme ya slave ka ọtọ ọjị we are slave we are slave we are slave nsogbu adịrọ erube etu iwe come and complain <laughs> you call yourself slave ịkpọsi onwe gị slave ndị be kedu mgbe ndị be anyị nwere ike iwake up na this game of life that matrix of life nwee their own plan execute their own plan nwee kedu mgbe ndị be anyị ga-apụta make up a plan make up a plan and execute i were a pathetic story history somebody wrote in his own favor in his own favor everything they to space then go to space then go to moon and then give the earth slave and kill us now how can your children believe in you how can your women believe in you how can your society believe in you how you bring yourself totally down destroy your history only history know about yourself is slave history that is American story this is American story not your story ihe a na-eme na America that is a fake story written in America to destroy black race in America nothing to do with Africa but ndị Africa capture ihe ndị Africa capture the story bụrụ na akpagharị ihe a American story that is why you see black people in America ha na eme ọfụma because they are through this slave story and traumatized because of that story nwanne if you ọ bụrụ na ị nwere plan go and execute your plan hapụ this nonsense inwe plan work towards your plan don't ever even show your shine igosikwane nwa gị that nonsense igosikwane nwa gị na your ancestors hapụdere isi na okay after gị gosiri nwa gị what is your reaction so ị na-achọ ịgwa nwa gị na your ancestors dị capable na nwa bekee all the way from cave bịa your land took everything njụọ gị why did your ancestors let them in he said because they are so nice ikwu datin bịa n'aka ụtara mmesi ewere aka gwupịa gị anya because they are so nice <laughs> okay they did it for 400 years as they said so your ancestors were so nice for one year two years three years four years five years till 400 years so nice ọ nwere ihe a na-eme a na-ekwu ọ na-aba na ntị ihe a na-ekwu ọ naghị make sense 400 years your ancestors were so nice ha dị so nice ha bịakwa eti ibe ike burukwa ha tii n'ụgbọ mmiri so nice agakwa na amerịka eti ha na n'ime n'ime nke ha na ha ya kamp a na-arụ ọrụ ha eburukwa ụgbọ nke ọzọkwa bịakwa afrịka tii ibe ike ha eburukwa ha so nice so nice ha 400 years ụmụnne m chekere na ihe ha ha ha there was disaster there was killing ndị niile na africa na onye ọbụla dị enlightened ọ ma every empire fall every empire fall so black empire fall white rise so white empire will fall black rise so rising and falling is normal ọ bụ normal ọ pendelium pendelium ihe m na-achọ ịbụ the reason why we fall so that we can rise again is pendulum so swing high swing low where do you go sway low sway high pretending to cry that is life for you don't complain because ime ha mistake bịa you will pay anyị na-akwụ ụgwọ ntuzu anyị zuzuru we zuzuru anyị tuzuru etuzu and we are paying the price anyị mere nwa bekee we glorify nwa bekee out of our ignorance and stupidity and we glorify them anyị na-agabu na-agwa onwe anyị na nwa bekee mere nna anyị slave triti de anyị na-asa nna nna anyị na-asa nọ bekee na ya abịa anyị na-egosi ha na muvi ee so good your ancestors were so great and serving white man in America hey very intelligent very very intelligent serving nwa bekee in America good how can you justify the intelligent how can you justify the intelligent ọ bụghị just mma people can talk without taking faculty how can you justify your ancestors were so great and serving nwa bekee confidently o jirikwa egbe no god nwa bekee did not build any god in that movie good slave ka a na-akpọ ya good slave good slave ọbịa ọtasasị ya nwa bekee saa ya efere dozieri ebe edies nwa bekee abịa larụọ okutere ya mmiri o aṅụ kutere mmiri asa ahụ my ancestors were so great very very great people <laughs> ya na ịma ka nna nna gị si wee gụọ gụọ bekee ịba ị gaa na-ekwugere ekwugere anyị bụrọ ndị a ịba kama na ihe mere bụ na enwere ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ nwanne enwere ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ ọ bụrụ maka nke itriti mmadụ badị nwanne go ọkwana igbo mmadụ na-abịa na igbo vileji gbuo everybody gbuo everybody rape their women everyday anywhere na even in prison yard you go to prison if mistakenly dem might you even men or women you got that? so the game nwa bekee play in nwa bekee your mentality that level be careful with books you read be careful with movie you watch and be careful what you talk to your e ihe igosiri mmadụ because the mind you see don need complication ọnwụ na i generate negative emotion ị gaghị enwe chance to develop because something is working njin ọka na-arụ ọrụ only once ọ bụ moving ka ọ na-eme eh? njin ọka na-emove emove eh, so um, can you in a give in na-aga is impossible so anytime you contaminate the mind you develop a negative emotion that is destruction ịchọ nwa bekee ịfụ ya ịchọ ijiri your brother that is why there are too much war in Africa because of this nonsense story nonsense story o develop go hate and wickedness but nwa bekee is not in africa so we are killing each other <laughs> you see so we don find nwa bekee to kill now anyị na-egbuzi onwe anyị because iwe iwe juru anyị obi iwe sọsọ iwe if you if i talk about iwe iwe na ifu ndị mmadụ eju ebe a na-ehelu m because iwe na-ewe m no ọ bụrụ ihe anyị because anyị ma the game I know the game and the nwa bekee na-ene use advantage of this stupidity anyị nwaji aka anyị na-ese nwa bekee we are selling nwa bekee story nwa bekee we are glorifying nwa bekee glorifying them making them who they are anyị nwere mmanụ nwee every type of mineral resources anyị ga-eje na nwa bekee kpọta ya nye nwa bekee ngwọrọ nwa ngwọrọ nwa bekee jee afrịka enye ya ụlọ nye ya moto nye ihe niile nye ihe niile everything nwa bekee ngwọrọ bi na steeti bikos esogbo mme esogbo mme ruo afrịka enye this man everything ndị nwana nwekwe ya bịa abịa enwere ihe dos nwere onye nkịtị anịcha gị anya nefuo anya ha are you not glorifying them even your own nwa bekee ntị na ahụ ịpụtara na street o nwa ngwọ ịpụtara na street iru afrịka ndị were ụlọ na the most expensive place dị na abuja na legos ebe a ga-edewe ha bụzie gị nwa ngị nwa bụzi e say na ha worship nwa bekee 98 percent of your people na-eje jesus jizọs jizọs jizọs jizọs jizọs ihe a na worship jizọs abụghị because na they want to go to heaven the are worshiping nwa bekee voluntarily because of the story is na your father your father did this your father never answer your father did that your father did that yeah, that's why they send them in slavery that's why God give them a way to listen that is the story you see every day in your life whether you believe it or not I condemn go onwe gị you have condemned yourself if you accept that nonsense you have condemned yourself I condemn go onwe gị to destruction ụwa abụrụ ebe obibi ụwa abụrụ ebe obibi because you are going a process of transmutation oyihe na anya so ọ bụrụ na a society because individual life bụ individual if you want a society then get a concept one concept that guide and bound the mind of the people in maka esi eme do you know how to coordinate an engine motor to work ọ bụrụ na ị nwere ike ibring 20 different parts together to move a single car how can you do that? iche moto one person pass na no moto no moto rụrụ 20 different pieces different parts different ka bring it together just to move one car so ọ bụrụ na ị chọrọ ibring a consciousness into one house otu nna nna anyị ha si wee mee ọdịnala omenala iwu ala nsara na ntọala ndị ọgọ bekee si ọkọlchọ you must know this game you must know the media propaganda game ị ga-amacha ihe ha niile ọ bụrụ na ị mara ya nwere ebe ị na-eje is why african ha aga n'ihu ọ bụrụ na because of na ha chọrọ because this game they must master it ha ga-amasta ya is your obligation to do so Up your obligation not about ọ bụrụ ọbụrụ about just a want you don't have any option your only option you have ọ bụrụ na ị chọrọ survive na this world you want to survive you want your unborn children to well mouth forget nwa bekee forget nwa bekee and his story forget nwa bekee and his story you don't care about their story care about your future ndị Igbo si na tata bụ gboo write your own story in the way ọ ga develop because culture ọkwa culture na-edevelop your mind whether you like it or not ọ all culture na build up because your mind nwa mụrụ ọfụ bụ empty computer until you begin to load information in that computer until you begin to load information in that computer otu a nwa ọfụ ụdị so ị bịa were this nonsense virus na-agaji nwa n'isi na-agaji nwa n'isi nwa ha ọhụrụ onye nkịtị ka ekwu osoro nwa bekee jewara yes na bikos ịbara nwa bekee bụ superior nwa bekee bụ superior nwa bekee si enslave your father nwa bekee build everything build telephone build moto then you are nobody ọ gaghị akwanyere gị ugwu ọ naghị respect all Jesus is husband ya ma ọ nwunye ya that's all hmm? ụmụ ibe ka anyị kpọtakwa nwanne anyị nwoke ikenna ka ọ kenee anyị tụnyekwara anyị ọnụ na ọdịnala Igbo otu anyị si eme ọdịnala Igbo ndị ozi ọdịnala igbo na nke anyị na-eme bụ nke ga-abara anyị uru ọ nke ga-agha anyị ahịa nwanna kedu ụmụ igbo dị ihe ọrụ n'okwu ụmụ ibe ụmụ ibe ụmụ ibe mana were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. unu ga-agba mbọ hapụ ebe unu na-ekwu ihe niile unu nụrụ na ihe niile unu na-efe ya na ihe niile unu na-eme gịnị unu na-ejere ozi unu ga-agba nnukwu mbọ fie asaa n'anya tụlee ọfụma mana na-egwu elu m igwe maka na nsogbu dị na isi asara ya bụrụ taa otego from nna nna so o mere unu niile afet ndị ụfọdụ fọ ndị amaghị ọmara majority ndị be anyị o ji anyị n'ọrụ ihe a na-ekwu na kwue taa kwuo ya echi amaghị ka a ga-esi eme ihe dị na ewe na ndebe anyị n'iji ihe anyị asara anyị enyidi ịsachi ya taa isi niile anyị fụ pụgoro bikọs anyị kpuchi isi mana anyị amaghị na onweghị ihe na-ebe a okpokoro nweghị ihe nọ bikos ebe anyị na-aga isi anyị bụ wita chanel ihe niile anyị na-arụ ihe niile nke anyị na-eme anyị amaghị ihe anyị na-eme bụ na anyị na-ebi ụwa ka esi ebi ụwa na rules na regulation ụwa ka ndị mbụ ndị ike ndị a na-eze eze ndị na-eme ha pụta obodo adị mma ndị gboo ndị na-egwu mkpa ndị ebe ọbụla ha na-aga ha na-agwọ ọya na-emepụta ọgwụ ọkwa ndị be anyị na-abịazi bebe buchi ya ihe niile asị na ndị na-eme ezigbote ọgwụ eji mara mgbọrọgwụ eji mara ndị be anyị asị na ha na-agwọ ọgwụ lofuo na ọgwụ difrent na e enwere ezigbo ọgwụ ya na ajọ ọgwụ onwebụ onye nwere efe ịkọwara ha ya mana ndị ụka ya na-aga etinye otu otu ha si etinye ya inwere ike dị confuse ife ihe ọbụla na-eme ka onye ojii ị na-agba akọtụrụ gị ihe na-eme ka ihe afrịka ị naghị e, mba na mahama ntinye ya na-achọ m ije mmadụ ole jee vileji ya na ebe ahụ benna nna be nna nna nna ya nọgidesi he na ebe a ka na achọrọ m ịma ka ịma ka ebe a kere afọ ebe a ka ihe mere ma ọ jụọ nna ya ka ihe mere e ji na-akwa ebe a obodo dị otu a mana maka na afọ igbo niile ife niile igbo nyere afa ife a nwere nnukwu mmiri ọ bụghị anọpụta asị ka enye afọ ya ụmụ igbe anyị niile ịnachi ya anyị niile ịnachi ya bido nnọọ n'isi ebe ọ na-efu nnọọ si bido a ga-ebidogoro n'asụsụ onye ọbụla ga-agba mbọ mara asụsụ Igbo bikos onye ọbụla ma asụsụ Igbo is likely na ya ama ife gị nne na ndụ gị so ịgba mbọ mata asụsụ Igbo ị na-atụpịazi ya bikos ihe niile dị na dị asụsụ bụ ihe nkụzi ka ọ bụ gị enweghị m ihe nne m ga-agwa ndị be anyị taa na ọjọọ ka m wee nwayọọ mekwe ka ụnụ fụ na ihe a na-ekwu bụ eziokwu na ọ asị a sị na agwọ ụfụ onye fụrụ ya e nọgide ịghọtago osi na agwọ baa ihe ọzọ mana nsogbu adịghị ụmụ ibe ka a na-agakwa n'ihu ọ nwanne m nwoke nna. ụmụ ibe anyị apụtakwanụ anyị apụtakwanụ anyị nwawo ndị ndozi ọdịnala ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru anyị nwawo ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ọgba ọdịnala igbo ka anyị ji eje anyị masị na ọdịnala igbo agaghị ana anyị si na omenala agaghị ana ntọala agaghị ana nsọ ala agaghị ana na ala igbo ọ gaghị ana anyị nwawo ndị si na ala igbo na anyị nwa ga-eji aka anyị kpọkọta ndị be anyị ọnụ wee mee ihe na-akpọ kọmashal ya ala igbo ala igbo adịkwa ihe ma mmiri ibi na ọnwụ na-enweghị mmiri niile anyị eji aka anyị egbupuo mmiri anyị egbupuo ya ndị mmadụ bịa na-edebe ya isi of sekuriti ụkwa ọkwa taget ịmana ndị be anyị ama ha dị sike ma a na-eme eme ọnwụ na m ka ndị mmadụ ghara ibe na laịrị ọla ndị awụpụte na-etinye sekuriti tret ịghọta ala igbo ka amerịka sef anyị igbo ka amerịka sef 100 million pesenti. mana ịmago ofu onye nwụọ n'ala Igbo a ga-abịa publicize ya atọrọ mmadụ ejuru mmadụ agwụrọ mmadụ agwụgwọ mmadụ egbuo mmadụ ihe niile awụcha plan emere eme wichi ndozi ọdịnala ọkwa ụta ka esi emebere plan otu esi emesịbere plan otu aka esi bata ọdụkwa plan bak ịghọtago mana ọwụ one after the other aga na agụrụ ya agụrụ dị gem ndị a na-ekwu anyị ema ya anyị ahụghị dị gem anyị amasịtago dị gem so ihe niile ha na-emecha sekuriti ahụ a na-ekwu okwu ya ndị ndozi ọdịnala ga-ezi ụta gbachie ji sekuriti ọkwa ndị be anyị ka anyị na-ekwu ka anyị baa efe nsogbu adịrọ mgbe anyị bara efe anyị amarazi ihe mbe na-abụ nke bụ oke anyị akwụrụ na sekuriti tret ọwụ program ka ọwụ ya oge ị gaa na amerịka gaa na amerịka ọ dị ho blak nebọwud ije ebe ahụ agbagbuo gị ewere gbatuo gị na waya o ji agụ na onli blak nebọwud ka ọ na-eme waya ask yourself the question o nwere ndị na-ebute egbe aha dump the place soli spirit and evil spirit mba akụkọ ndị ụka ka ọ human being ihe anaba human mind educational process is program because the brain is like computer you can program and the program mmadụ bụ onye ọjọọ is based on program mmadụ bụ onye ọma is based on program Computer na-arụ ọrụ ọfụma bụ program kọmputa na arụ ọfụma bụ program o nwere ihe a na-akpọ processing unit of a computer Pro every processing unit of a computer nwere heart of the computer ọ ya nwere heart of it so ọ bụrụ na m na m na-arụ kọmputa m virus jee tinye na the central processing unit of the computer nwanne. ihe ọ zọtara gị mee na kọmputa ọ gaghị arụ ọrụ ọ ga na-arụ ọrụ na-aga eri na-aga eri na-aga eri because ọ mụnwa bụ the programmer a program nonsense ekodrum something there so anyị adịghị na-enwe mmadụ something special mmadụ azụrụ special because na mgbe mmadụ amụrụ ọkụ ịma na onye iberibe ka ọ nwere ihe ọkụ nwa amụrụ ọkụ nwere ihe ọkụ so ọ dị gị the life of your future dị gị n'aka and ị ga-eme onye ma na-eme na anya igbo mmadụ ga-eje were gọvanọ ịbara onye ọgụ nwere ihe were etinye ọkwa ọ ọnwa nwanne gị nwoke ọ nwanne gị nwaanyị ọ bụ nya ma gwara ụnụ ihe na-emaghịzi anyị n'aka because this thing na-agwa you must know them you must master them for you to be progressive you must know how to be progressive ị kwesịrị ịma this thing you have to know them ọ bụrụ na ị chọrọ inwe an environment world of living ihe a na-agwa gị we must do them ọ bụrụ na anyị emere anaghị enweta ihe na mba nwanna anaghị arụta ya na ndụ anaghị edeta ya n'ụka anaghị adịta ebe dibịa ọsọ gị nwee 100 million dibịa nwee 100 million jizọs nwee hundred million jawe mba ka ụjọsụ okwu okwu ihe uche ọ bụrụ onweghị ihe echenji na anaghị olesi na ịtụrụ atụmatụ ahụ ịtụsịa ya ideji wee na-agụ eji nefuo anya concentrate nefuo anya you don't even see anybody enwere onye ifụrụ don't see anybody ihe ifụrụ that your plan and go with the plan continue going with the plan continue continue continue all we are only way uninterrupted that is the only way to success ọ bụghị ebe ọ bụla ị pụrụ ọ dị ka nwe asị na nwe enwe ka nwe ya na-azụ ma mgbe ọ jikọ lọtụrụ acha e, ebe ọ bụla ịfụrụ ịga ya aka ebe ọ bụla ịfụrụ ịga ya aka ebe ọ bụla ịfụrụ ịga ya aka ihe ọ na-egosi bụ na ị nwere plan you have no plan ị nwere atụmatụ nwere ebe ị na-eje don have anything to do that is why you were funa we base on criticism just watch ya African news watch African news all criticism criticism lay a foundation forget about people follow your nen China China onwe onye atụpụrụ ọnụ Japan onwe onye atụpụrụ ọnụ ha mere ihe ha na-eje ị ga-afụ the reaction by yourself ị ga-afụ the reaction by yourself ọ bụrụ jos ịnọdị nọ na-criticize everybody criticize onye ọbụla criticize onye ọbụla na are the problem you are problem ọ bụrụ na ị nwere ọ bụrụ na ị bụ isi dị gị mma ihe ị na-eme just go and go to your bed lie down chee onwe gị echiche si personally what did you have to contribute in this life ọ bụrụ na enwere ihe nwere then why do you blame people Can you na blame people ọ bụrụ na nke have nothing to offer and you blame people not have your problem how can I be your problem but if you don't have anything to offer so ọ bụrụ my responsibility to make you good ọ bụ your own responsibility to make yourself good a sị anyị kọọ mamịrị ọnụ ọgba ụfụfụ enwere ihe ị nwere ịga ọgwụgwọ dị na don't know at least give your mind ọkwa ndị na-agụ egwu si ihe nwere ka m ga-enye nna ihe nwere ka m ga-enye nna ihe nwere ka m ga-enye Chineke ma ma enweghị ihe nwere m obi m nye ọ bụrụ na ị nwere atụmatụ inye obi gị give your energy the energy also values nke a bụ energy enyero advice enyero atụmatụ enyero ihe nọ nnọọ criticism criticism criticism nwanne ọ bụ that is ihe a na-akpọ ya bụ self-inflicted problem ọ ihe ọ adị onwere solution onwere solution because ọnwụ ngụnwa bụ the architect of your downfall the architecture of your downfall ọ bụ but the way anyị si wee na-aghọta ụwa anyị anaghị aghọta ya na the problem is within uh, na ọ bụrụ outside o nwere country dị n'ụwa there is no country if you want country you can create one yourself because ị na-eso ị na-eji azụ ala anyị ka ị na-azụ ọ bụrụ country country is here you have to create because otu a na uh, ikenna nọ ebe a na ọwụ nwaanyị dị anyị ihe connectry ọ bụghị na anyị nọrọ na anyị. mana the mind if you have the mind everybody if all of us ndị nduzi ọdịnala nwee one mind onweghị anyị na-agaghị emenwu if we have one mind we can do everything talk about land anywhere ọbụla even n'ala Igbo ourselves ihe ọbụla anyị chọrọ ime we can do we can take over anything ọbụla anyị chọrọ but all the mind ka anyị channel all this mind ka ọ bụrụ the same thing the same frequency the same frequency ọnwụ oh, na ị naghị vibrate in the same frequency nwanne ị gaghị aghọta ihe anyị na-akọ ọ ga-adị gị na bịa na ihe nna anyị chọrọ ihe a kịta kịta if we don't have this this will not be possible because ị nwere plan that, is lack of plan had it been na ị nwere plan ị kara ịma ka ga-esi wee mee that na ị na-ekwu okwu because ị mara ka ga-esi eme ọ bụ lack of plan lack of idea and your frequency is below that one you na-eme use that one na-eme accuse your frequency is below that because if your frequency is high what you need is solution so that that mean na complain ja complain agaghị adịzi it will disappear but ọ bụrụ na ị nwere plan to uh, uh, surpass it nwego ụgba life is about the illusion is illusion is matrix ụmụ ibe is matrix ọ na anyị create our own matrix nwa nwanne anyị ga-agbara ha odibo ịda you are uh, for them or you are against them ị gaghị na-adị against them without any offer for yourself even ị ga-enwegodi offer for yourself before ikwubezikwa ihe ndị ọzọ ndị ndozi ọdịnala abịago bụ na ya abịago and ebe enyiri mkpụrụ obi anyị na otu baịbụl na ala Igbo and ebe ahụ center of ihe anyị na-eme ebe ọ bụla anyị nọ n'ụwa one single ideology philosophy and concept that is only how we can get it right. ọsọsọ otu agaghị esi enweta nwe ezi otu ọzọ maka ọ bụ masta dị gem ka anya ị ga-amasta ndị gem amasta nwanne eh? anyị ike ulugo na ide a na infọmeshọn anyị infọmeshọn nke a na-enye maka igbo maka ọ bụrụ na ị igbo ọ bụrụ na ị igbo ịmara ihe igbo ọ bụrụ na ị ya ị ya ọbụla na igbo nwa bekee ya bikọ ọsị onye na-anọghị ebe edere ozu na abụọ nwa bekee nwere sayensị na na-eme ọ bụrụ ọ bụrụ the same site nke ha na-akụzi na school not the same language nwa bekee na-use different language all symbols ka ọ na-use when they go to their hidden knowledge they use symbol so all ya dị difficult this knowledge of science ọ dị hidden because ha anaghị use this letter letter alphabet Roman alphabet were eme science no all for teachings and the teachings will declassify information open teaching is nothing but declassify information so ụmụ ibe unu kwesịrị ịma ebe anyị na-eji etere aka ụzọ adịrọ nso kama you must master the game ọ bụrụ na esi master game bịa na ndozi ọdịnala you must keep the rules and regulation and the principle of ndozi ọdịnala ị ga-efolo protocol ka ị nwee ike ime asen because nwanne onye na-aga ihu anaghị aga azụ ị na-aga ihu na-aga azụ ọ bụrụ one step forward two, two step backwards ifolo principle ọ bara gị nwa ọrụ nwa onwere onye si gbasoro folo the rules and regulation of the law of nature the protocol of ordinary according to natural principle is for your own good not for ndị ọzọ ordinary good ọ bụ ngwa ọ ga-abara uru maka all this commercialization anyị na-eji mere n'ala Igbo ọwụ ndị ndị goro ready ndị dị mind vibrate go high ọha ọ bụ ndị ga-etichi the information ọ bụrụ everybody ndị a ga-akụziri how to become somebody is in life bụ ndị ndị dị ama ndị bigoro elevate enough to handle this information ọ bụrụ everybody so that's why ji anya ụlọ do this for yourself not for me because ọ bụrụ na enwero consumer plan nwanne enwero company company gị was told ndị igbo one kpatara ego ego ha bụ go account ndị igbo one kpatagoro ego ego ha bụ how many of them how many of them millions of millions of ndị Igbo kpata ego ego ha bụ why because they have no consumer plan ha nwere consumer plan ọ bụ na ha nwere consumer plan nwanne ụlọ ga-afụ ihe m na ihe afụ na everything nwere ị gaghị anọkọta nwa kọmpanị nwere consumer plan who will buy from you onye ga-ego ya adịghị arụ onye ga-ego ya ego ị gara ego mba na so ị ịma na ị na-ekwu maka ndozi ọdịnala ndị agha ga-abụ ndị ndozi ọdịnala ahụ their mind will be elevate and vibrate in the same frequency so that ihe na-ekwu okwu ubi achi ọ bụrụ na ọ bụrụ ụtọ ahụ gara wọk otu a my own na na akụkọ mgbamgba nkabel nke gara ha akụ akụ nwanne oetiri ka dot eh, forest is impossible so nke gị kwesịrị ịbụ ọ dị bitter ọ dị painful yes of course but you must suppress that stupidity in you suppress it then you are living because eh, rocket for rocket to generate enough velocity to fly ọ bụrụ na rocket chee ife ọ ga-generate enough velocity and how ọ bụ ka ị mara the way the rocket say lift all that only way your mind na-eme debate ọ ga suppress that nonsense nọ n'ime gị because there is two in every man there is two the body plus the two three in total trinity that is trinity evil good and body enwere evil nwee good and you the trinity ọ dị ebe ahụ onye ọbụla gwara gị opposite ọ na-asị gị asị you must suppress one all balance ị ga-abalance ya ịbalance ya ya so because balance or suppression ọ bụrụ na ihe ọjọọ bịa n'obi ọ bụ mgbe ọ dịrị suppress ihe ọjọọ ahụ o nwere mgbe ị ga-ebibi ihe ọjọọ ahụ ruo ihe uzuo na ihe ọjọọ ọ karakta ite karakta uzuo ya that moment for using it use way for the moment perfect moment moment nke ọma use wey perfect moment ọ bụrụ the wrong time doing the wrong thing at the right time or doing the right thing at the wrong time no o make no sense o make no sense people are doing the right thing at the wrong time wrong thing at the right time that complication or the complicated is complicated ndozi ọdịnala bịara ikpochapụ nonsense nọ n'isi anyị nọnsensị nọ n'ala igbo nọnsensị nọ na omenala igbo igbo ala igbo ntọala igbo nsọ ala igbo kporie afọ enwekwe ndị chọrọ iso ekporie ha kporokwe ha ji ha pụọ iji jiri pụọ were bụ ha ji eme anyị chọrọ ala igbo dị mma nwanne ala bekee anyị na ike na ịnọ ebe a most of us ka anyị dozie ebe anyị kaba anyị baa uru ka a na-abịakwara be anyị ndị ndị tọriz na-abịa na ala Igbo bikọs anyị ji mkpa na anyị ga-eji eme tọrizm ala Igbo abụrụ tọriz ples ala Igbo abụrụ tọriz ples ebe ndị mmadụ ga na-abịa bikọs anyị nwere infọme we have so many things na ala Igbo anyị nwere so many things ndị mmadụ nwere ike ibe na ala Igbo na-abịa na ala Igbo na-ebi can we implement these people distance? no ọ maka na ndozi ọdịnala adọrọ kịta ndozi ọdịnala izizi anyị ga-eme implement these things in a way ọ ga-efeva onye ukwu feva onye nta onye ọkara ga-eri nri onye keke ga-eri nri onye na akụ ugbo ga-eri nri mana ọkada ahụ alaghịchara ya kama na anaghị eji ọwụwụ anaghị eji ike akwụsị ya ọwụ na agrikọlchọ anyị bido mebe ọfụma a dịchọ na ndị ọkada bụzi mmadụ ga-agba ya ree mechin ya ji eje echọ ebe ọ ga-eje ka ugbo ịkọpụta ndị ndozi ọdịnala egoro ịkọpụta ya egoro prosesi ya anyị ga-ese ndị everywhere na iche na ọdịnala cultural heritage center ije ebe ahụ nri agba ọkwa nri na-akọ ya ọkwa seed common seed ọ ga-eri anyị ego anyị bifo anyị 1000 dollars or 1000 euros anyị egote seed ga-ezu anambara kama anyị na nri a this nke ahụ free ndị na-akọpụta 1000 or 2000 euros a ọ ka enye ọnwa ha anyị edebe ya na ndozi ọdịnala ebe ahụ rice beans tomatoes gold and food irie mmiri ju ahụ. kedu ihe ị chọrọ ime ị nwere ahụ ị gapụ ugbo jee kọọ ọgwụ ịkọta ogwu wetara anyị ịkọta akpụ wetara anyị ịkọta ji wetara anyị ihe ọ bụla ịkọtara kọm we make exchange give you money so that you can live ijiri dị ego gote nnu mgbe ọ bụ wee sie nri iji nwere nke bụ afọ ọhịa anyị dịka ya onye agụọ na mmadụ adịrọ mma agụọ na-ebute iche echiche ọjọọ agụụ na-ebute echiche ọjọọ a ekwu okwu gọọmenti ha bụrụ ihe gọọmenti ịbụ gọọmenti ngụwa bụ gọọmenti ngụwa na onwe gị na-ege ege bụ gọọmenti I am the gọọmenti everybody bụ gọọmenti ọ bụrụ na ha onye ajụrụ ajụrụ ajụ onwe onye ajụrụ ajụọ na ajụ onwe mba dedịka ihe na-echekwa ọ hapụrụ ego ị na-eje ụka ị na-eje isi ala ị na-eje judaizm iji ebe a ndị mmadụ eju na-atụ ego ụmụ ibe Satọde taa ụbọchị ezumike achọghị m ka isi waa m taa biko okwu a ga-ewetara ya n'isi njedebe anyị ga-ahapụ okwu a maka mbọ na next week at least anyị ga-ewetara ụlọ ozi ọma ndị ọdịnala ezigbote ozi ọma gbasara Igbo kosmọlọji Igbo kosmọlọji ka Igbo si wee fụ ụwa Igbo astronomi astronomi kosmọlọji next week ọ bụ ihe ọ bụ ya nwa abụ awa topic next week by Tuesday Igbo kosmọlọji. and Igbo astronomy apa ụmụ ihe a niile anyị ga akụ ya mbọsị Tuesday ọhụrụ Mọnde asụsụ Igbo dị omimi ọ bụ asụsụ Igbo ka eji wee kee ụwa ụmụ ibe ọ bụ asụsụ Igbo ka eji wee kee ụwa maka na anyị nwa bụ nne m ọ mmadụ bidoro ya ihe ọbụla na eme eme n'ụwa nwere bidoro ya anyị anaghị eti ọhụrụ ọnụ anyị nwa bidoro ya a sị m ka udo dịkwara ụnụ ụmụ ibe ka anyị na-eje n'ubi ka ọ ga na-aka anyị bụ ndị ndozi ọdịnala oge na-adịghị anya anyị ga na-agbasazi ozi na ọdịnala redio ndozi ọdịnala na Fesbuk adị ya bụ ndozi ọdịnala na Fesbuk maka oge na-adịghị anya nke ejugo disiwa ejugo achọrọ m iwezi nke ọzọ aka na-ebido ebido so adị ya nụrụ na ndozi ọdịnala ahụ ka a ga-esi wee gafee ebe ahụ wee na-agbasazi ozi ọma na ndozi ọdịnala ahụ ancient e wisdom nke ojune ojune ojune adịba ah, m so ọ bụrụ na enough people adịa na place dị ka enwe ike iburu ozi ọma gafee ebe ahụ ihe anyị ga-eme eme ka nkụ n'ala Igbo ihe anyị ga-eme eme ebe ebe ndị ọgwụ ha ndị na-asa Igbo ndị anyị na-enwe ubi anyị dịchasịrị n'ime ewu ndị n'ala Igbo maka ọha bụ ndị na-afụ dị pịọ ọha na-afụ dị mee ha nwere afụ dị mee ọ bụrụ ndị na-asa ndị na-asa ga-eriju afọ ọ ndị n'ala Igbo ka ha na-aka na na-afụ dị mee ọ bụrụ na ị chọrọ iso anyị n'ihe anyị na-eme ndozi ọdịnala official registration ga-ebido December anyị ga-ebidozi official registration so that ka anyị nwee ike train our people ị na-ewe ha ga-eji wee dị meaningful to ala Igbo anyị chọrọ ibido training mana a ga-enye dị official registration from December ọ bụrụzi ihe ndị nkịtị anyị ehapụgo anyị ezie n'ozi ọma free teach everything kụzie ihe niile na Disemba anyị ga-ebidozi official ọ bụrụ na isoro anyị anyị ama na iso anyị ọkwa na iso anyị ikwe na iso anyị onwere onye na-ezugo oche onye na-agbaghị ama ọ bụ ọdịmma nke gị ka anyị na-achọ ọdịmma gị ọkwa na isi na ihe anyị na-eme adịrọ mma nsogbu adịrọ don fi onwere onye bụrụ by force ụmụ ibe a m ka eke na orie na afọ na nkwọ gọọ gọzie ka anyị kenekwe ndị ọkụ na ndị egere kene ikwu na ibe kene elu na ala kene ala igbo kenekwazie ndị na-ege anyị ntị kenekwazie ndị ka ya ege ege a sị na udo dịrị ụlọ ụmụ ibe ka ọ dịba na ụbọchị tuzdee anyị ga-ebutu kosmọlọji na astronomi ịmara ihe ọgụgụ a look from Facebook udo dịkwara ụlọ ma ọ na Google oke nwanne ka nwanne anyị nwoke si ụnụ baịbaị eh, eh, nwanne anyị ikenna omeibe sọsọ ihe wetu egwu ụnụ bụ gbanụ mbọ ka ụnụ sụba igbo ka ụnụ mụba igbo igbo nke ndị ndozi ọdịnala igbo nke ndị ndozi ọgbakọ igbo nke ndị akọrọpụta mana nsogbu adịghị ụnụ aṅụ na ngwọ na nkwụ na-abịa buru n'ahụ na ya n'isi na ụnụ ga-ebido sụba igbo kụzibere ụmụ ụmụ ụmụ ụmụ ụmụ ọ dị ọ dị ezigbo mkpa bikos n'ebe a ka ihe niile unu fụ n'ụwa anyị koodu ebe a ka ezufata ebe a ka ụwa dị ọ isi mbido ndọ ndị haziri ụwa gbanụ mbọ nweghị karịrị ya ọsọ ya bụ okwu okwu ndụmọdụ mma tụpụtara ndebe anyị n'ọkwa na ọfụma ọnwa nnu na ikenna hmm? ngwana ụmụ igbo na-atụgodi elu na ndị ndozi ọdịnala anyị zuru ka eme. ndozi ọdịnala anyị zuru ka emee anyị zụrụ ka eme anyị bụ ndị ndozi ọdịnala anyị adịghị ụjọ eto anyị anaghị na-achị ịkọrọta ubi ebe a ka nwere aka nna-egbu gị saịdị a na-egbu gị saịdị ike nna na-egbu gị saịdị a nwanne ịkọkwara tupu abịaghị ya ịkọrọta ubi anya nwanne emekọ gị udo dịkwara ụlọ ụmụ ibe